Nne m ụmụ igbo ekene onye nọ n'ụlọ ekene ọmanụ m ekenekwu ụnụ asị m udo adịkwọ anyị anọkwọ ya e, anyị ekunigo n'ụlọ nke taa kedu ka ụbọchị dị na ndị nke m agwa m na unu echegidegonu mana. ịma na onwe ndị na-atọ na nkwado ụka nwoke wee gbasaa ọ ndị otu anyị <laughs> ife a na-eme adịrị izi ụfọ ndị igbo si na ọ dị izi ọbụla ife ụmụaka ee udo dịla unu tata ebe unu anọ na ma ndị nọ na indonesia ma ndị nọ na brazil ma ndị nọ na india ma ndị nọ na italy o ma germany o ma france o ma uk o ma aman o ma kedu fa ụmụ igbo unu n'ebe niile ma ndị nọ n'ọnwa o ma ndị nọ na venus o ma ndị nọ na jupiter o <laughs> o nwere ebe anya anọrọ <laughs> eh, ma ndị nọ na dubai o keduga ga ebe anyị nọ gasị unu ka nkụ akpọkata afọ obodo kpọkata afọ obodo kpọkata afọ obodo ụbụlụ m ekopụ asị <laughs> asị ọ na kedu mgbọsị mma bịa gagharịa afọ ebe ndị a niile ee eh, ma ndị bi na denmark o kedu faka nkụ kedu ebe unu bi ọ na bụzi naijiria ma ndị si na fabi na northern Nigeria ma ndị bi na na eh, western Nigeria ma ndị bi na Ghana ma ndị bi na ya South Africa ama <laughs> ah, kpofu ibi ibie ụmụnne m unu ka nkụ <laughs> aja dị naanị ifu gị ya na onwero mgbe okike ma na-agbala okike anwa oge ọbụna okike na-eme ife ojibụla okike ọkwa unu ga ụwa niile ma india unu amana onwelu ndị igbo nọ na india onwelu afọ ụmụnna ndị igbo afọ ọtụtụ afa ndị igbo jụ na india unu amụ ya etu a ka ọ dị na amerịka tapụkwa na ndị ọcha nọ na amerịka ọ bụrụ ọfa anwụ ebe afọ latin americans ino obefa kafa bụ aztecs incas ferike ọstrelia papua new guinea ọ igbo jele ebe ndị a niile ọnya kpatara na ịgaba n'ime obodo ndị a ị ga-afụkwa omenala igbo kasablanka akpa unu n'elu onwe ebe anyị na-anọrọ onwero ife iche kịta anyị n'oge nke anyị kịta n'oge nke ndị mbụ jeli ya bụ nọọ ndị mbụ bụ fanwa bụ jele ebe a mee si obodo fa onye kpatara na ịga obodo a niile o ndị ojii bụ chukwufa tupu ụmụ ebraham abịa with eh, eh, eh, christianity judaism islamism tupu ife na-ata abịa ndị obodo ndị niile a mkpọgasịla afa ndị mpaghara ụwa niile o ndị ojii bụ chifa fatụrụ fatụ ndị sekwese sekwese ọkwụ na afụ gị anyị ndị igbo so wee lụọ ọrụ ndị a niile mana kịtazi ije anyị na-eje adịrọzi ka anyị si jee na mbụ anyị na ejezie n'ije agụụ n'ije mgbapụ anyị adịozi eje anyị ejirozi ife eje anyị na-ejezi maka na ife na-esi ike anyị na-ejezi ka ndị agụụ mana mana ebe a na-aga atela aka mana ebe a na-eje dị nso etu a ka dị ebe a na-aga eteka mana e, ebe a na-aga adị nso ife ọbụla igbo gwa gị kwelụ malụ na etu a ka ọ dị ma ndị nọ na tọkai <laughs> unu ka nkụ ya onyere ọnụ ma ogidi fasef onwe ebe anyị na-anọrọ ma tokyo <laughs> nfụkata afa fụkata afa fụkata afa fụkata afa ee igbo aka unu n'enu anwụ anwụ ụmụ anwụ maba nke ọkụfa anwụ adị anwụ anwụ ada anwụ anwụ ọnya ka ndị mbụ ndị egede na ụmụ ọkpụ ụmụ atụ ụmụ chukwu ndị si na chukwu wee wapụta ee maka mụ na unu bụzi ndị akụlụ mmiri ịmago ịtụtue ngwọ o nwere ngwọ nke bụ ngwọ kpọmkwem ya akarọkwa mmiri chaalị o nwere ngwọ dị etu a akarọkwa mmiri chaa chaa chaalị ịtụ ịtụtụzie anya mgbe ada ike na anị a na-adogobe ya adogobe ee mgbe afụzie onwezi ike a e na-emesizi anya ikpeazụ akụwazi anya mmiri akụbịa mmiri kụbịa mmiri ka ọ wee mụwanye ma tunisia fasef ma nepal ọka akụsisi anya mmiri etu ama norwe akụsisi anya mmiri kụsisi anya mmiri ewelukwuzieli nke bụ sakarin n'ime ka ọ wee na-atọ ụtọ mana ọ bụ ozinya bụ ngwọ ọ bụgolu ngwọ akụlụ mmiri etu a ka ọ dịzi taa maka na ndị mbụ ndị kelụ ọdịnala igbo ndị kelụ omenala igbo ndị kelụ nsọ igbo ndị kelụ iwu ala igbo ndị kelụ ntọala igbo ndị a abụrụ mmadụ nkịtị dịka mụ na fa bụ ụmụ atọ fasti na chi ukwu pụta pụta kpowapụ anyị nwa bụzi ndị fa mụtalụ ndị fa mụtalụ mụtalụ mụtalụ mụtalụ mụtalụ na akụgo anyị mmiri akụgo anyị mmiri kịtazi anyị abụkwu anyị ezuzikwu ọzdọke na mmadụ anyị bụzikwu plastik sef <laughs> mana ọ ya adị mma <laughs> maka na gwara anyị na etu a ka ọ ya adị ee eh, ndị italo ana m ekene unu ncha niile ụmụ igbo ebe unu anọ na ebe unu anọ na asị m na ọ ya adịla anyị niile mma n'ọkwụnụ na akpụlụ ọkpụlụ ikelikie na akpụlụ okpulikelikie anọ m maka na unu nọ unu nọ maka na m nọ ofu osisi adịghị m ọfịa ofu osisi adịghị m ọfịa ya bụ na anyị na-ekwu igbu igbu igbu igbo dịka asị nọ maka na anyị ṅụrụ nkwụ anyị aṅụrụ nkwụ mana gidigidi bụ eze o ka anyị anọ wee zuo oke mana anọla ofu ofu ofu ofu ịfụrụ na ọ dịrọ mma so n'ọnya kpatara na mbịa na-etu unu afa si ebe unu anọ na ya dịkwala unu mma tata anyị abago n'ọnwa ọfụ anyị abago n'ọnwa anọ nke ndị igbo anyị abago n'ọnwa anọ nke ndị igbo ndị Israel anụmekene Switzerland anụmekene ebe unu anọ na anụmekene unu ncha niile tata bụ abalị atọ nke ọnwa anọ nke ndị igbo a sị m na eriri mala ngwugwu ngwugwu mala onye kelia erima erima elili mala ngwugwu ngwugwu mala onye kelia erima ofu ọkpụkpụ ofu ọbala ofu anụ arụ ofu ọkpụkpụ ofu ọbala ofu anụ arụ ewezuga unu adịrọ m maka na ọ bụrụ na ewezugala unu kedụzi ka nna m ga-esi mụta nụta nne m mụta m ifu ofu ife a anyị bịa chọba ntọnanị ntọnana ntọnana ntọnana ntọnana mgbe anyị eji wee gụ nne nne m mgbolili gụọ nne nna m mgbolili gụọ ebe nne nna m si bịa na ebe nne <laughs> mgbe ọhụụ na-afụ na ife niile nna gwuru n'ofu anyị chaa ofu ekene ụmụanụ ndị senegal daalụnụ tata bụ abalị nke ịtọ tata bụ abalị nke ịtọ n'ọnwa anọ nke ndị igbo tata bụ oye aṅụli ụgbọsi oyi ụmụnne m tata bụ oye bụla abalị nke ịtọ na ọnwa ịnọ nke ndị igbo etu anyị si malụ ụgbọ anyị dị iche ụgbọ anyị dị etu a ụgbọ nwa bekee dị etu a fana bụ na-aga mana ọ bụrụ iwu bụ na fana aga ofu ebe enwe ike ebido ofu ije etu a ebidozi etu a na-aga sazi ifugie so ụgbọ nke anyị nọ na ya taa bụ ụgbọ ndị igbo tata bụ ụbọchị nke atọ n'ọnwa ịnọ nke ndị igbo ọnwa ọnwa tata ọnwa na mgbọsị nke ịta n'ụwa bụ ọnwa ịnọ anaghị ga-afụ n'ụbọchị ndị ọnwa nwa bekee bụ eprel aka akwụna wee gwụsị eprel ka nọ n'ime fa nọ n'ime eprel fa ka nọ n'abalị oru na iteghete n'ọnwa eprel fakara wee gwụsị tupu anyị gaa n'iru ụmụnne m biko ka anyị nye 1 minute silent 1 minute actually enidi m clock m go time ọ bụ na anyị bido biko ejiro m clock kịta onye ya onye ya ekwu mgbe 1 minute ya ejilu mana anyị ekwu mgbe ebido ka anyị nye 1 minute silent for nwanne anyị nwaanyị a na-akpọ waka waka wakawaka very strong sister ipob bikonu ka anyị gbachite nkịtị for nwantịntị oge one minute site kịta maka wakawaka na ụmụnne anyị ndị ọzọ ka anyị were ọpọtuniti alụta ụmụnne anyị ndị ọzọ ndị a na-alụ nụ isi fanalụ na ije biafra na ije nwere onwe na ka anyị bido kịta daalụnụ wụcha ya olugbe ọkụkụ ọcha ya olugbe ka nne m eze ji bụ ebe mkpụrụ obi a anọ na ebe mkpụrụ obi ụmụnna anyị niile anọ na faga n'udo anyị ncha ka ife mere anyị si ka anyị si onwe anyị ndo maka na ada ama ama o nwere ike ịbụ m echi o nwere ike ịbụ gị echi ọ mmiri dọ na ọlụ nwa nkịta onye ụwa bụ onye milikie ọ na onye zụkwa n'afịa nke ọ na-azụ ọ na asị m ya dịkwa alụfa niile mma <clears throat> ije fabia n'ụwa fajetalia ife bụlụ obi fa na ala ndụkwa ekene ọmanụ ọ bịa bụrụ ụmụ ya mhmm, taata bụ ụbọchị oye ọnwa anọ gịnị ka ọnwa anọ na-akọwala anyị na mbido mgbe anyị malite ije ndị a niile anyị na-aga mgbe anyị bido okwu niile anyị na-ekwu ife anyị na-ekwu ife anyị na ife bebe anyị bido bụ ka anyị ghọta ụwa nke anyị maka na nwa bekee bịa nye anyị ụwa ya ndị fanyela ụwa fa bụ ndị nne nne nne fa na nna nna nna nna anyị fa mgbe fajizi wee mụpụta anyị anyị nwa wee nọrọ n'ọnọdụ kịta onwezi ife bụ ofe nke ụwa anyị anyị maalụ anyị wee sị ka anyị na-egbulisi ife ndị a niile maka na onwero ife dị njọ na mmadụ ma nkie malụkwa nke onye ọzọ onwero ife dị njọ n'ime echali maka na onye mụ ofu ụzọ ụzọ a mechie ifugie na ọtọkiligo mana onye mụ ụzọ na-abụ ofu ụzọ mechie osobe ụzọ ọzọ ofu ụzọ mechie ọ tụgharịa ụzọ ọzọ mana onye ma ofu ụzọ ofu ụzọ ahụ mechie ọ nọ na nsogbu maka ọmaazi ebe ọ ya aga nwa na-achọ nke ya bụrụ ajọ nwa n'ọnwa ịnọ nke a ịbanye ka anyị ga-eji wee lote ebe mbido mmalite okwu anyị na-abidoro okwu anyị a bụ ka anyị lota ndị anyị bụ anyị abụrụ ndị si awapụta na nkụ ọdịbe ndị dịbe ndị mana ọdịbe anyị ga-adịla anyị o nwere etu anyị si pụta ụwa o nwere etu anyị si bi ụwa mmiri dị na mba na-eghelu mba nni ife niile dị n'obodo anyị ife niile bụ nke anyị na-atụzila anyị na anyị ibu ụmụ chukwu ya bụ nwa igbo na-akpọ nwa igbo ibie nwa chineke ọ ghọtara ife ọ na-ekwu maka mgbe ụfọdụ ndị be anyị echee na ọ na-akpụ ya maka ifi ụka ọ bụrụ maka ifi ụka ọ bụrụ maka ifi ụka ọ bụrụ ụka tinyelu n'ala igbo chi na eke chi na eke dị tupu nwa bekee abịa tupu ụka abịa nwa igbo ga-aghọta onwe ya ghọta ntọnala ya ghọta ebe o si onya abụ bụ eriri malụ ngwugwu ngwugwu malụ onye kelie nwero ife gbasa nwa igbo wit Isaac onwero ife gbasa nwa igbo wit jacob ndị a niile nwe their own genetic lineage onwero ife gbasa nwa igbo wit mohammed ndị a niile nwe their own genetic lineage ya bụ na nwa igbo si na ya na-eje ụka nwa igbo si ya bụ muslim ghọta na the real essence of religion gịnị bụ religion abịa na n'etu esi akọwa ife enwelu dikshonari nwee etimoloji gịnị bụ etimoloji kedu ife etu etimoloji si wee dị iche from dictionary dictionary ga-enye gị definition of things so isi pen dictionary ga define pen for you isi religion dictionary ga define religion to you mana definition dị iche from the root word etimoloji dịka etu a na-agụ politics etu a mmadụ na-agụ lọ etu a mmadụ na-agụ famasi etu a mmadụ na-agụ geography all different discipline etimology bụ one of them etimology bụ nyanwa bụ eh, study of language and their roots language and their roots for example english language anyị na-asụ english language abụrụ asụsụ dịka asụsụ igbo bụ mfunani english abụrụ mfunani english bụ latin french greeks anyị nebekwa anya n'ime latin french and greek because na before english apụta latin was existing french and greek colonized india so they infused their language into their system but kedu culture nọ in existence before latin so language dị ka nne na nwa na nne nne na nne nne nne nne onye bụ ụzọ bido na-enye the language so etymology na-akọwali the root of language igbo root ya bụ igbo onwere ebe osi osi wee wee bịa onwero ndị fọmụla igbo bụ sound of okike gbu igbo english is made up of different languages onya kpata na every day english a na-amụwanye every year english a na-amụwanye because ọ ka na-ewetakwa language wee na-afọm onwe ya bụ na english for example onwe mgbe ndele ife na facebook bịa na-akọwa this word understanding why understanding ije nene the definition of understanding ife ọ ga-enye gị dị iche mana ịbịa gwa etymology of understanding ije na yo google tinye what is the etymology of the word understand ọ kọọla the root ebe that word si bịa for example na understand is an arabic word na this arabic word na ebe o si wee bịa bụ mgbe ofu onye na-ekwu okwu na-akụzilu ndị mmadụ ife ọ na-akwụgo n'elu podium ọkwụlu n'elu podium ndị niile ọ na-agwa okwu ọ na-enetuzi anya naanị na-enetu maka fanọ na lowa level from that lowa level they look at it that na fanọ under his stand which is his podium they are under his stand from there you get the word understanding emesia english people borrow this into their word when it comes into their language e becomes understanding as in to comprehend mana ibianene nene the logical sense of that word understanding will make your sense because ọ bụ na ma aghọtara na ọkụ na-enwu kịta na mgbanye ịgbanye flash aswish ọkwa abịa ịkụziela m ya nghọta ya enidi maka na m amalugo no fact enidi ọzọ m understand because to understand means to be under a stand so if understanding logically if you use if you apply logic to it which means na nghọta gị dị bụ which is under that's the word under it is below it is under so mgbe ị ghọtazialụ oke eziokwu mgbanye switch then you shouldn't still stay under ị kwesịghịzi dị na-asị yes i understand go m na ịgbanye switch ọkwa bịa it should become over isn't it? doesn't it make sense that you should become over if you apply logic that's why na english language doesn't always work with lo no, uh, logic so somebody like me don use the word understand because it doesn't make any flipping sense i would rather say i comprehend or okay i've overstood or i'm have overstand anyway that is the same as religion the word religion is made up of two words two latin words region if you go back to it it will tell you about regalia it means to reconnect it means to re every time you hear the word re re in english word it means something linking to the past to revisit you are going back to something to revisit to rethink you've thought before but now you want to think again re is always looking back is connection in religion is telling you that religion is regalia is going to reconnect you to your past so religion must connect you to your past to make sense. It cannot connect you to somebody else's past. If it connects you to somebody else's past, you are still lost. It must be your past. It cannot be Abraham's past. It cannot be Mohammed's past. It cannot be Isaac's past. You have no no genetic link whatsoever to this people. You've been existing on earth long before then. So you cannot you cannot reconnect yourself to your child. You must always reconnect to the past. So mgbe anyị bidoro okwu a because for ndị Igbo we are not interested in religion per se in the way organized religion is dealing with it. Ndị Igbo is interested in cosmology. Cosmology, science of creation. Science of creation. Because with science of creation now, you can make sense of this religion. Where is it reconnecting you to? Onye kpatara na mgbe anyị bido anyị bido na mmụọ pụta na mmadụ. it must make sense it must link you direct it must link you direct so tata anyị na-ekwu maka ọnwa anọ anyị sị na ọ bụ mkpụrụ ụbọchị nke atọ anyị ma na ụwa nke ndị Igbo bụ uwe izu uwe izu bụ ebe ife niile na dị kwekọtara uwe izu a bụ ife anyị na-enenekwa tata abanye n'ọnwa ịnọ tata abanye n'ọnwa ịnọ maka na ọnwa ịnọ bala ulu rinne na ala igbo chelụkwa ka mmadụ ndị na-achị imeme ife a hmm, sorry my battery is not connect or connect ọfụma ya so okike chi na eke ebe mụ na gị ndị bụ nne nna anyị na nna nna anyị etu anyị si malụ na nwa igbo bụ nwa oke nwa amadi ọkwa etu a ka esi nye anyị amadi ọha onye bụ amadi ọha amadi ọha bụ nwoke nke mbụ mmụọ nke mbụ wepụtara okike mmadụ si na ya pụta ya na anị bụ nne anyị anị anị igbo so nwa igbo ọbụla na-akpọ onwe nwa amadi ya bụ nwa oke nwa ọrata oke nke ndị igbo anyị na-akpọ nwa oke nyanwa bụ ọkala ọra ya bụ na ife ọbụla anyị na-ekwu n'igbo ga-eme gị kọnekta gị tochi okike ebe isi etu aka ọ dị na nwa igbo ọbụla bụ nwaanyị nwaanyị nwa igbo ọbụla bụ ada anị anị nwachi ada okike ọnya ka igbo ji wee nwee chi na eke nne na nna oke na nwunye mana tupu okike apụta o nwere ife so o iwu dịnụ o ife dịnụ so wee kepụta ife niile ebe ife niile na-amalite ọ maka ya kpatara na abịa n'ala igbo mgbe nwaanyị bekee bịa n'ala igbo ndị igbo na lụfa fa ọ maka na echiche fa pelu mpe <coughs> ife ndị a so wee wepụta okike ndị igbo welu chi maka na ikefa bụkwa gịnị anwụ anwụ fada anwụ anwụ ndị igbo si ọkpụ ụzụ ịchọla ịkpụ ụzụ gị na egbe anya n'ọdụ ọkpụ ụzụ ịchọla ịma ka esi akpụ ụzụ gị na egbe anya n'ọdụ ndị igbo kpụrụ omenala igbo not nghọta nke ụwa na nghọta nke fa etufa si okike si akpa agwa so ndị ndị ndị ndị mbụ role model igbo role model igbo abụrụ mmadụ ochi na eke chi na okike fa wee wele etu okike si akpa agwa wee mee ọdịlụ nwoke nwa ọdịlụ nwaanyị nwa ndụ mmiri ndụ azụ ife na-ana asọ wee ka ụwa ọfa ka anyị na-ane tata ndị igbo welu wee nye ọnwa nke anọ ọnwa nke afa kpọrọ ọnwa nke anọ ọnya ka fanyelie ọnwa nke anọ maka na ife niile igbo melụ ma n'ụbọchị o ma n'izu o ma n'ọnwa o ma afafa kpọrọ ụbọchị ma akpa afafa kpọrọ ọnwa ife niile a bụ ka falotala anyị bụ ụmụ fa. ebe anyị si bịa ka falotala anyị etu anyị si pụta ụwa ka anyị dee lofuna ka anyị dee lozona ndị anyị bụ ka anyị dee lofuna ife anyị bụ maka na ilota ife anyị bụ ọ ịma ife anyị bụ ịghọta ife anyị bụ ka anyị ga-eji wee nwee ike ịnọ agha dị n'ụwa maka na fasti n'ụwa bụ agha fasti kwa n'ụwa bụ afịa onye zụsi fasịkwa n'ụwa bụ agha isi onye ka agha ya ele onye na-amara onwe onye kpata na ọnwa gara aga anyị bịa nenebe ike nga ike mgbe fa kepụtara anyị onyinye maka na nna bụ nna na nne bụ nne ga akụziri nwa ya etu ọ ga-esi wee si nri tupu o lie ọ ga-akụzilụ nwa etu ọ ga-esi wee lụọ alụ bifo olie nyelie mgbe chi wepụtara anyị o nyere anyị ike ka anyị wee nwee ike wee gaa ije nke a anyị bịa ije ụwa ya ka faji si n'ụwa bụ agha n'ụwa bụ afịa na onye zụsi na na ụwa nke abụrọba anyị mgbe afọ anyị gaa n'ebe a ma ya agaa n'ofu arụ ma ya aga agaa arọ puku ma ya aga ya anụ arọ nde mgbe niile afọ anyị gaa n'ebe a anyị ga-enwe ọdachi ife anyị bịara n'ụwa bụ ịma ka anyị ga-esi gbubie na-aga n'igbubie na-aga onya bụ agha onya bụ afịa ana afịa nọ n'ime bụ nọ mmekọta mmadụ na mmadụ na onwero ife kwụrụ ọnwụ ya ya kpatara na anyị na-akọ maka ikenga nke gara aga onyinye enyela anyị ọ dị ka ebe mmadụ welu mkpalanya onye isi ka onye isi wee nwee ike wee duo onwe ebe ọ na-aga n'ime ya ka ụmụnne m ji na-ajụ m sị kedu ebe fa ga-egote ikenga kedu ebe fa ga-esi konekt wit ikenga ka m nwere opọtuniti a wee zanya bụ ajụjụ ikenga niile anyị na-akpa ezikọcha mụ na fa. ọsọkwu ya ya bụ na igotali ya n'afịa ọsọkwu ya ya bụ na iweta mmadụ ọtụala enye atụalụ ife niile a igota ife niile ị na-afụ anya bụ enwere ụlọ ọba maka gị na gị nwụọ bụ onwe gị bụ ikenga ọ gị bụ ikenga ọ ịghọta onwe gị ịmata onwe gị ịma ife ịbụ ịmụ onye ịbụ ịmụ okike gị ịmụ ụzọ isi bịa n'ụwa onye a bụ ikenga ife ndị igbo ji wee na-atụ etu ha bụ maka na fe nwere kamera fadị esi ịnyịnya ọtụtụ ife fa na-edebe bụ ka fa debie ka fa wee ka e wee na-elota maka nọọ ife a bụ ife mebilu ndị be anyị fa wee dazie mba maka onye jezie pịasịzie ikengi adebe ochezie anọ ikengi a bụ chie ọ gwalụ gị si n'ebe afọ ịnọ ka m nọ ikenga gị idina edina ikenga gị idina edina. ịkwụla ọtọ ikenga ya kwụ ọtọ ya ọ bụrụ na mmadụ kpuola ikenga anyalụ n'onu si na ikenga odumaga na ọnya ya eduwega o nwere iwu si iche iche ndị igbo debegasị anyị nwere iwu bụ ojemba enwere iwu a na-akpọ ojemba isi na gị gị na ikenga odumaga anyị aga iwee jee na mba ịda iwu mba ịda iwu mba ikengara alụrụgo ikenga ama maka gịnị na n'ime n'ime usoro ndị igbo fanyekwalu gị iwu bụ oje mba na ilue na mba na ịmali ife mba na-asọ nsọ na ị asị ya nsọ etufe asịsị ọbịalụba anyị abịagbu n'anyị ma ọ ga-apụ mkpumkpu apụ na ya gị nwa ijekwanụ be mmadụ idebekwa the same iwu ịmala ife bụ nke ịma mbịagbue onye bụ ife adịsị na ikenga maka na ikenga abụrụ ife ya bụ mmadụ goluzie ogbolie a niile mba ikenga abụrụ ya so iji wee wedanata ife anyị nọ n'ime tata n'ọnwa anọ anyị akụgo maka ọnwa mbụ kwue na mbụ bụ okike niile ebe okike si pụta ofu gbawalụ wee oke na nwunye si n'oke na nwunye a ife niile anyị na-afụ anya wee pụta anyị akụghị ya na mbụ anyị bịa n'ọnwa nke ịbụọ anyị kọwaa anya bụ mgbawafa oke na nwunye anyị kọwaa ife ọ bụ anyị bịa n'ọnwa nke ịtọ anyị gbulikọta na ikenga na ịbụa wepụtara ife ikenga anyị bịazịa n'ọnwa nke anọ ọnwa nke anọ bụzikwa ọnwa anyị ga-ejikwa wee nenekwa ife dịkwa iche iche gbasakwa n'okike anyị ka anyị wee na-aghọta ọnwa anyị maka na mgbe anyị ga-eji na-akọ ife ndị a na-aga anyị ewee nwee ike ghọta oke onye bụ ike nga, onye bụ chi onye bụ alụsị onye bụ nke onye bụ nke a bụ udo onye bụ nchiche onye abụ maka na ọ bụ na anyị akọsiri etu a ọtụtụ ife ndị igbo kwesị ịbụ nke anyị anyị amarozi anya na-atụ a ụjọ so tata bụ ọnwa anọ na iwu ife ndị a chi wee ka oke ike ike ịnọ chi ka oke ndị igbo debelụ ka ife dị nsọ mgbe nwa bekee bịa fa wee gwa ndị igbo si na anyị na-efefe efe igbo si fa mba ofu chi ka anyị nwee mana ọ nwere uchi ndị ọzọ nye aka maka na ọ bụrụ ife mmadụ ama nke nwe ya bụ na ife ndị anyị na enabaga anya tata bụ okwu ife gbasa anyị n'ọnụwa bụ ife kele ụwa tupu ife keluli bifo ụwa apụta nke izizi bụ eke nke eke eke bụ ọkụ ife, ewezuga ọkụ ewezuga ife onwero ife okike ama mpụta nke ibe abụọ yie nke ibe abụọ ike soke ụwa nke ibe abụọ yie oye bụ mmiri nke atọ bụ afọ Afọ bụ anị nke nọ bụ nkwọ nkwọ bụ ikuku ife na-anọ ndị a n'igbu mmadụ 1 million iye ka ya nwaanyị iye ụkwụ naanị iye elu ife si naanị onwe na-atarọ ka anyị nọkata sizia maka ifi n'igbugo mmadụ 1 million ọ nọkata ọsị maka ifi n'imego ife ọnwa 1 bilion na ụkwụ ya ya na-azụli ozi naanị na ọ ya ekozi n'elu iwu lile bụ na ịya anyị naanị iwu lile bụ na ịya anyị do naanị ya bụ na ịya azụdo ụkwụ naanị iwu lile bụ na ebe ị na-akwụ ị na-alara ụlọ adọ naanị ịya adịnedine onwero ka idinezi anị ya ịha ngịa n'elu ya bụ na okike amarọ okike enwere oke na ndị dị etu a eke ife bụ ife ife bụ ife oyi na-atụ oyi na-atụ ọkụ bụ ọkụ ọkụ ga-esi ife ga-esi ife ọkụ ga-achaji igwe ga-achaji igwe o ka ọ nọkọtasị maka ife na igwe nke a na osi na Vatican wee pụta na ọnyanwa bụ igwe ruo mkpu e, popu ji n'onu na ya ama nchajie ọkụ ga-eme ife oji bụla ọkụ ọkụ bụla ọkụ ọkụ nye nweke ọkụ onye nwa afọ ọkụ onye nwa oyi ọkụ onye nwa ọkụ onye ọcha ọkụ onye oji onye ọmara oke ife ndị a niile na-ebi iwu okike etu a ka igbo si wee n'anya wee solu usoro okike wee kee ụwa fa ife nke ọzọ bụ gịnị afọ eke bụ ọkụ oye bụ mmili mmili bụ mmili mmili bụ mmili ị gaa na na brazil mmili ka ọ bụ ị gaa na kalkọta mmili ka ọ bụ ị gaa na ebe so gị gaa as long as mgbe ị nọ n'ụwa mmili bụ mmili mmili ga-enye ndụ ọkụ ga-enye ọkụ were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi dọtkọm ma ọ bụ n'emume valentine o maọbụ n'ekeresimesi ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee, ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke ee e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adị gị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị ma na ọ bụghị onye ọbụla nwere iru ụtọ anyị ma na ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na olaobi.com onwere nwere ife ọzọ ọkụ ịma njekwa ọkụ onye mmiri onwero ka ijekwu ọkụ lue n'ọkụ ọkụ ajụba oyi asị ọ bụrụ na ọ na-ajụ oyi enwe na ọ ọkụ iwu bụ na ọkụ ga na-acha ọkụ mmiri ga-abụ mmiri ọ bụzikwa na ọkpụkọ akpụkọọ enwe na ọ ezigbo oyi atụgide gị o wee kpụkọọ ọkpụkọzie ọbụla ice mana ịrapụkwu ya ọkụchakwu ya omee ọtụkwa ọ bụrụkwa mmiri so nke a bụ onye na-amarọ nke a ịma na mgbe ọtụwa anyị isi maka nwanne m na-asị na ya bilivro anyị ebe a anyị anọrọ anyị adịghị anyị anọrọ ebe a maka biliv ọ bụ na ibiliv isi ebe a pụọ na anyị anọrọ na biliv anyị akaligo biliv anyị na-eme fakt kpọmkwem eziokwu kpọmkwem ebe a bụrụ fọ ndị biliv inwee biliv gaa n'ụlọ ụka ebe a na-asa ndị otu isi anyị anọrọ isi isi ebe a anyị achụkwuru ndị biliv onye gago trubi onye gafego biliv na a ọ ndị ndị mma na ọkụ bụ na-anọ ebe a ndị mma na mmiri bụ mmiri na a na ikuku bụ ikuku na-anọ ebe a ndị nwa na anị bụ anị na anị ebe a ọ bụrụ na ị ka bụ onye biliv get out of here ọ bụrụ platfọm platform jee chọọ nwanne nwoke ka efe unu na akpụ ya TB Joshua ka onye biliv nyejuo enye afọ anyị abịara ebe a ịkọ maka biliv nke a bụ akụkọ ndị nta anyị abịara ịkọ akụkọ ndị nta akara maka na ije sonye aka kịta n'ọkụ olepịa ya aka si gwa m ebe biliv ya ya nọ ije bulo nzu onwe ya kịta doye na na riverija olie gị ọkwa ịghọtago simple as that simple as that saa ya bịara ebe afọ ndị ndị ndị mgbọtụwa isi na-akpọ biliv get out jee chọọ ndị otu gị ịghọtago so ọ ọbụla etu aka ọ dịkwa n'ikuku ikuku bụ ikuku ada agbaghị ya agbagha ikuku bụ ikuku ya agbagha na oji na ọcha adịrọ mma abụrụ na ojie na ikuku na ọcha na ikuku na nwunye dị na nwunye dị na-ese okwu abụrọ na onye onye na ikuku na onye onye na ikuku anyị ncha niile mama afụ gị n'anya o mama kpọọ gha si o etu a ka okike si mie ya na amaka ọjọ na ngọzi ka adaka iwu na omeka alụ onwero ife ga-emegide ka o n'ume nke ya ọ bụzikwa na mgbọsi afọ ka chi na ọ na-anwụ ọ iche mana onye ọbụla dị ndụ na-enweta ikuku nke onye ọbụla dị ndụ na-enweta mmiri zobe ọ dị asị na ya ya ezoro na bee na bee nwachukwu maka ife na nwachukwu ji edi na nwunye nwanne ya mba o mmiri zobe ozokọtaba onye ọbụla anwụchaba ọchakọtaba onye ọbụla etu a ka ọ ya bụ na etu ndị igbo si wee fụ okike ife na-ana akele ụwa igbo wee nechaa anya anya etufasi wee ghọta etufasi mala ebe fasi bịa wee si na ndị a bụ osochi wee kee na anyị ga-enebe fa anya debe fa kwa ilufu ugwu ugwu nke kwesịrị fa maka na ugwu bi nkwanye nkwanye maka gịnị na ọ bụ na iwepụ iwepụ ọkụ iwepụ ọkụ ọkụ ka ike ọtụtụ ife dị n'ime ya iwepụ ọkụ anyị amasị iwepụ ọkụ anyanwụ ama ndị ọ bụ na anyanwụ pụa onwere ofu mkpụrụ osisi ga-epụ n'ụwa maka na anyanwụ na-enye ife niile nni. onye kpatara na mgbe anyị kọrọ mbụ anyị kwue na ọ nwelu mgbe ndị igbo na-adị elidu nri siri ike anụ arụfa dia melanin kafaji esintesiz kafaji agbaze anya kafaji agbasa anwụ ọgbaolufanni the same way osisi kwụ n'ezi ga-abụ anwụcha anya n'ụtụtụ akwụkwọ ya gbawa omela anyanwụ o mere anwụ osi n'anya bụ osisi zidia na mkpọlọgwugwu nọ n'okpuru anị Mkpọlọgwugwu nọ n'okpuru anị esi ebe a wee nwere ike anwụ akwụkwọ wepụta wee mịa nri wee nye osisi a na-eto otu aka ọ otu aka ọ dị ya bụ na tata ndị Igbo nechaa ife ndị a niile anya wee sị na ọtụtụ ife ndị a na anyị ga-edebe fa maka na ọfa bụkwa ife jikwa ndụ anyị anyị ga-akwụ elufu ugwu ọnya ka igbo ji wee na-asị anyị gwa anyị sị nye ụmụ ife ndị a afa nyefe afa ka anyị dị elofu na fa elofu fa wee kpụọ fa afịa afa kpụọ fa afịa ka anyị wee na emie kwa ụbọchị kwa ụbọchị kwada kwada ka anyị dị elofu na fe elofu ka ọ wee dị mma onye akpata na ịbịa n'obodo ọbụla n'ala Igbo ị ga-enwe eke ị ga-enwe oye ị ga-enwe afọ ị ga-enwe nkwụ mbosi ọbụla n'ala Igbo bụ aida na eke maọbụ na oye maọbụ na afọ maọbụ na ọbụ nkwụ ife ndị a na-anọ wee bụrụ ike ịnọ mmadụ na-alụ ụlọ o nwere ụlọ na-adị ngalaba ịnọ dị iche iche kwudo onye abụ ụlọ ife ndị a na-anọ wee bụrụ ife igbo ji wee kwụba n'igbo fa wee kpọọ onye izu onwere ofu ka ibie mkpa onwere ofu mkpa ofu ka ibie mkpa fa niile dị mkpa ka anyị mmadụ wee dị ndụ anyị kafa na alụlụ ọrụ na-ewezuga na anyị bụ ndị apari na-ewezuga na anyị amarọ ife na-ewezuga na anyị gbaghapụrụ ụzọ anyị faakarụ gbarapụ anyị o wee tụfasi akpa agwa ka igbo si wee wepụta ntọnanị wee sị ndụ mmiri ndụ azụ ọ nwoke mma ya dịlụ nwaanyị mma nwa mmụọ egbu na nwa mmadụ nwa mmadụ egbu na nwa mmụọ maka na chi akara wee gbu wee sị maka na na ifi na imerọ nke a na imerọ nke a na mmiri zobe na oyi ezobe ndị niile mana oyi zoro na be maọbụ na anwụ na-acha na ọya acha be ndị niile mana ọya achara na be anyị ncha ka na-enweta ofe ife a o wee bụrụ na ya ụmụnne m tata bụ oye ọnwa nke ịnọ ọnụnwa banye bidoro n'oye o bidoro n'oye oye wee bulu mmiri n'izu gara aga anyị kọọ maka ikenga anyị kọọ maka ikenga dị iche iche mana anyị bịa lụta aka na ikenga agbara anyị lụtara aka na ikenga agbara gịnị kpata anyị ji lụta aka na ikenga agbara maka na ụmụ ife ndị a niile bụ ife anyị ga na-akọ wee na-aga oye bụ mmiri na ala igbo mmiri bụ agbara mmili bụ agbara ọnya bụ na ijee n'ala igbo niile ife maọbụ nwangene maọbụ e, ọ maọbụ nkịsị maọbụ udo kedu fafe erika erika afa ife ndị a niile igbo na-akpọ si gị na ọ bụ alụsị fancha niile bụkwa mmili ebe mmili dị kedu ife igbo ji mee nye etu a maka na mmiri bụ ndụ azụ gịnị ka ọ na-akọwa na mmiri bụ ndụ azụ mụ na gị bụ mmadụ abalị asaa sọsọ abalị asaa sọsọ ọ bụ na ya aṅụrọ mmiri ọ bụ na ya eliri ife mmiri dị ọ bụ na ya aṅụrọ mmiri ma o lie ife mmiri dị abalị asaa sọsọ anyị na-anwụ anwụ ọ bụrụ biliv fact ọ bụ na ya aṅụrọ mmiri ọ bụ na ya eliro ife mmiri dị wee nọrọ n'ọnụ kpọrọ nkụ mmadụ dina n'ụlọ ọgwụ total onyi oliro nni chali maka ọtụtụ nri anyị na-eli mmiri emegi owee owee dịtụ nlo ọṅụrọ ife ọṅụṅụ chaa chaa chali enyere ya drip chaachaa chaalị. chali ma ọ bụ mụ na gị dị ndụ anyị wee na-eje ọlụ na-abata na-abata na-apụ na-anyụ nwamili na-eje toileti anyị aṅụrọ mmiri abalị asaa sọsọ abalị asaa sọsọ okwu agwụgo okwu agwụgo maka ifi na anyị amarọ ndị Igbo bụ anyị amarọ ife igbo bụ onye akpata na nwa igbo igbo na-ekwu okwu nwa igbo a na-agbagha agbagha ndị a dị a nwa bekee akara wee elu level sayensị ndị igbo bụ nwa bekee na ụmụ ife niile ọ kepụtasị ọ ife ndị o zutesị from ụwa dị iche iche ndị mmadụ weta agụgụ isi fa kepụta fanwa fanwa ee lebels ya maka na ndị mmadụ amụrụ na ọ bụrụ nwa bekee ka ife ndị a niile nọ ọ dị ka jizọs ọkpọta pita pita pita na-akụ azụ o welu skil o ji akụ azụ ọ tụrasa anya wee na-akụta mmadụ ọkpọta tamos bụ lọya onye nnabụ o welu nnabịa wee bịa wee na-akọnvinsi ndị na-ekwetarọ ọkwa ịghọtago ọbịa weta these different channels this partnership this network ọ na-eweluzi ife mmadụ na-emepụta debesịa onyezie those people ee eh, ndị a wepụtazia ife dị mma onyefa ọsatifi afa otito abụlụ nke ọ bụrụ na ọfa na-eme ife ndị a niile etu a ka ọ dị na ife a na-akọwa na ya marọ na today ndị ọcha ka na-achọ ịghọta ndị ọcha akara wee lu 10% of level of information and knowledge ndị gboo igbo ji that's why i'm very much interested in science maka na ị na-aghọta ife dị iche iche kedu ka igbo si wee nwale ife ndị a niile dị oke mkpa wee bịa wee nyefe ọnọdụ enye efa efa maka na nwa igbo na-asị na mmili ka m jee kisa na kisa bụ alụsị ọ ghọtara ife ọ na-akọwa kisa bụ mmiri ochichi bụ mmiri ọtalụ bụ mmiri nwangene bụ mmiri ferike erika unu ma mmiri dị si n'ala igbo bụ unu fa niile bụ alụsị o nwere ife alụsị bụ alụkwụsị alụkwụsị mana o nwere ife a na-akpọ aluluchi. o nwere ebe bụ the main altar of of energy and force that main altar of ike ike nke ụwa ike nke afọ a na-ekwu ike nga mmụọ ike nga mmụọ nyelu mmụọ mmiri ike nọ na mmiri na arụ mmiri afọ so n'ebe a ka ị ga-enwe ike iwe ịchọ ka gị na ike afọ zụkọta ebe ahụ ka ị ga-akwụba iru alụsị alụsị dị iche iru alụsị alụluchi dị iche n'ife a na-akpọ alụsị alụsị na onwe ya bụ alụkwụsị so na mgbe nwa igbo na-akpọ mmili ochichi kisa nwangene alụsị ife ọ na-agwa ya bụ alụkwụsị maọbụ mmiri dị anyị oke mkpa maka na abalị asaa atụ mmiri anyị efinishigo onye akpata na ndị awụsa ndị a na-achị efi na-abịa iwele anị mụ na gị ọ mmiri gị ụfa ọtụtụ n'ime fa aṅụ mmiri bụ ewele ụta agbanye efi n'onu agbanye efi n'ụta n'onu mmenya agba ịtụ azi ọgbanye na bọtụl fa aṅụ anya maka na mmadụ dị ndụ n'idilu ife dị ife dị likwid ya mmili mmili maka na ọ nwere ka ọ ike wee nọ nwee wute maọbụ na ọ ṅụrụ mmiri mmiri bụ ife niile maka na ọ bụ na mmiri adịrọ onye anya ewepụ nrọla ife siri ike mana weda ma ya ewepụ na nwamili ma ya ewepụ na nke ọzọ ọ na-apụ mmadụ na-arụ maka na anụ arụ na-eku ume so ndị igbo ghọta ife ndị a niile wee sị na mmiri bụ ife dị mkpa ya bụ na ebe ọbụla mmiri nọ n'ala igbo na a ga-akwụ ili ya ugwu maka na ọnya na-enye igbo ike ọnya bụ ife sodebe anyị ndụ ọsọsọ ọsọsọ amala ife na-enwe ka mmadụ ga-eji mmanụ na ife nke a bụ nyanwa so na-edebia ndụ owelie na-emesasị ndị gboo igbo adịrị etu a fa wee nye mmiri ọnọdụ ọ kwesịrị ịnọ maka ifi oke mkpa ọ dị na ndụ mmadụ ọnya kpata na nwaanyị dị ime nwa o bu n'afọ nọ n'ime mmiri nwa mmiri bụ ife niile ọ bụ na ị were mmiri tinye na ji ihe siri ya isi anya ịrụ anya n'ọkụ ọ bụ na ịta anya ma ị ṅụrụ mmiri ọ gbagbuo gị mmiri bụ ife niile mana ọ bụ ofu n'ime ike okike ọfa kpata ndị igbo ji wee debie n'ọnọdụ fadebe fa ka ụmụ igbo na-aghọta so na alụsị abụrụ ife mmadụ ga-atụ egwu mmadụ ga-aghọta ife kpatala eji kpụọ ife afa ọ bụ maka na mmiri so na ife ga-eme ife wee dị mma onye bụ kwụsị kwụsị kwụsị obee ya bụ na mmiri bụ ife dị oke mkpa anya mmadụ a anyị na-afụ bụ mmiri ka o ji wee na-afụ ụzọ mmiri ka o ji na-afụ ụzọ iwezuga mmiri n'anya anya atakpọọ iwezuga mmiri n'anya anya atakpọọ mmee dị mụ na gị na-arụ ife anyị na-akpọ mmee abụrụ mmee ọ mmili ife anyị na-akpọ mmee dị na-arụ abụrụ mmee ọ mmili mmee bụ kọlọ mmee bụzi ife mmili afọ na-acha mmee anyị na-akpọ ya bụ ife mmili afọ dị anyị na-arụ na-acha ife o ji achazi mmee afọ ọ na-acha bụ na n'ime anyị kụrụ ume ndụ ume ndụ anyị na-arụ arụ ume anyị na mkpụrụ obi anyị na ife ndị ọzọ dị anyị na-arụ ajesia wele ife a na-akpọ ayon hite na mmiri dị anyị na-arụ ọghọọ mme so na ife niile igbo debelụ fadebelia maka ifi nọ ife dị mkpa maka na akwụkwọ ndị igbo adịrọ ka akwụkwọ nwa bekee akwụkwọ ndị igbo bụ ka nwoke malia nwanyị amalia okenye malia ee e, duru malia ee nwata amalia ka ọ wee dị mma mana kịta ọtụtụ ife ndị a niile ghaziri agha maka na ka nwa bekee bịa o mee ka anyị daa na ụmụ ife ndị anya o mee ka anyị daa na-enefe anya maka na obodo ọbụla nwelu mmiri so obodo na-enwerọ mmiri ga-aghọta ife m na-akọwa ulu mmiri bara maka na obodo nwee mmiri ri na ike aghọtara ife a na-akọ maka na onye nwee nweenu nwefe ofe ọdị ama ife onwe mana ọ bụ na onye amarịa na anị ọmalịa na arụ a abanị one ka ọ ga-anọ ọma nwụ arụ ọma ṅụ mmiri ọ na-anyụ nwamili na-eje ife ndị ọzọ na ọsịsa na-agbụ ya ọmanli ife ọmanli ife ọbụla bụ ife mmiri dị ofu izu ụka kidney different organs bido harden up so na-etu aka ndị igbo si wee ghọta ife ndị a niile wee debe fa na-akpata na mgbe mbụ na ndị igbo na-ewepụta oge jee lụchaa mmiri ndị igbo na-ewepụta oge lụchaa ife ndị a niile ndị igbo na-arapụfa ka osisi dị ka ọtọ si na ife ndị ọzọ kwụsie n'ebe a maka na ọfa na-epurifai ee ọfa bụ nza na-aza ikuku ga-abụ ị na-eku ikuku ị na-ekuluzi ume ndụ arụ e wee sie ya ike mana ka anyị nọ na-aga n'ụzọ dị iche iche maka na nwa bekee sịla ya asị maka na ịbịa n'obodo ya ọ debelu milion ọgọ ijee na china china mụ ife mmiri bụ fadebeli ọgọ ijee na japan famụ ife mmiri bụ fa na-enye ya nsọ etu anyị si akpụ ya agbara ka fanwasi ma na agbara ijee na india wee lukwa echi ndị india ka na-efe ganji onye ịdị ọbụla ebe ọbụla ọ nọ n'ụwa arụ ọbụla o ike ịnanụ ka o jee wuo arụ na ganji maka fama ulu mmiri baa etu a ka ọ dị na mpaghara ụwa niile mana anyị nwabụ igbo maka na asala anyị isi onwezi onye na-ene mmiri anya kita ife anyị na-emezi bụ na anyị na-atụnye ngwongwo niile dị iche iche ee onye go ee sashe e, ọtụe ndị si na faya emela anyị na a na-achụla anyị aja asị igota nwa bebi igota nwa bebi which is doll baby igota plastik efele ife ndị a niile atụe so ịbịazie na igbo ịfụ na most of our water ways adịgo blocked mmadụ na ebe o si bịa bụ ofu mmadụ na ebe o bịa bụ ofu mma ndụ ebe o bịa bụ ndụ ya na ya bụ ofu so na-etu aka ọ dị n'ala igbo anyị ga-aghọta ife igbo bụ ghọtị aghọtị ọfụma ghọtị aghọtị ọfụma maka na ọ bụ na anyị aghọtara ya ọfụma anyị na-adị confuse ọ na-agbagwoju anyị anya anyị ga na-aghọta ife igbo bụ ghọtị ọfụma ọfụma maka na ife ọbụla igbo debelụ bụ ka ọ wee dị mma fọ ọdịmma mụ na gị ọdịmma ndị na-abịa echi maka na anyị melụọ igbo onwere ebe ọzọ a na-aga igbo apụ anyị anyị ga-enwekwa mmiri o anyị ga-enwekwa ọkụ o anyị ga-enwekwa ife ndị a niile o mana anyị anyị enwezi ebe anyị na-akpọ igbo maka na ndị ọzọ ga-abịa n'ala anya tata onye na-eje amerịka na-eje amerịka ọ na-eje onye na-achị amerịka ọkwọ na trọmp ghali onwe onye ma na amerịka na ọ nwere mgbe o ji bụrụ obodo ndị ọcha o nwelu ndị nwe fanapụli anapụ ịgụa prezidenti amerịka since amerịka ji wee nwebe prezidenti onwere ofu n'ime fa bụ si n'obodo ndị anapụli anapụ tata onye kwuo ọstrelia ọ na-eche maka ndị ọcha ọ bụrụ ndị ọcha nwe ọstrelia ndị ọcha nọ na amerịka na ndị ọcha nọ n'ọstrelia si obodo a m nọ wee pụ obodo a m nọ ka fasipụ jee obodo a niile jee nọchie eh, southern island nwa bekee ndị protestant jele ebe anọdụ kịta ife ya na-anụzi bụ ireland northern ireland kedụzi maka the other part of it so na-etu aka ọ ga-adị onye ji nke na-ejiri ọfụma ọnya ka anyị ji na-akọwa ife ndị a niile ka anyị wee ghọta maka gịnị na otego anyị kwesịrị ịghọta mana ọ nwee ndị ime na ya ghọtara ya anyị ndị kwesịrị ịkọwala anyị asagofe isi kụpụfa anyị bụ ụmụfa anyị na-etozi agwa anyị gị na-atụ ife niile egwu onwezi ife igbo na atụ egwu oke bata n'ụlọ igbo na-atụ egwu ọbụ ọzi oke ụchịcha bata n'ụlọ igbo na-atụ egwu ọbụ ọzi ụchịcha ife niile eziteli ezite ijee na vileji ooo oh, ihe mmiri onwe onwezi nke dị mma fa niile adịgbado bụgbado alụ fa niile bụgbado ajọ ife nwa igbo oge eluga ga-atụgharị nekwa onwe anyị anya maka na ife niile a anyị na-asọ n'ala igbo mgbe ijelu elu mba ọzọ mgbe anyị fụ na ọpọpọ ike emela anyị n'obodo ebe m nọ taa fa nwere afịa etu anyị si enwe eke oyi afọ nkwụ fa gụrụ ya ụdị afa dị etu a mana fa lụsịrị ya nnukwu okwu welie eme lokal gọọmenti in every city in every part of uk in every part of england london ịtụ akafa si nwechi okwufa welụzie anya mee local gọọmenti maka ife na fe kwọrọ ka anyị ife nke anyị bụ ikwụzie alụsị nwa igbo agbafue ikwu agbara nwa igbo agbafue ọmarọzi na nwaanyị bụ agbara na mmiri bụ agbara na bụ okike ụwa ọfa ncha niile bụ ife a na-akọ n'ọnwa ịnọ ụlọ ife ndị a dị na ndụ anyị ifefe kpata afa ji wee nye ọnwa nke a ọnwa anọ ka anyị mara ife anọ pụta anọ bụ anọ m nga ịnọkwa anọ m anọ m ya mgbe anyị na-anọrọzi a na-apụ mbọ mbọ atọ olue na eto ọtogo olue na eno ọnụ ịbata na ịna efu eke efu oye efu afọ efu nkwọ etu akafa na esi erughali onwero nke ka ibie mkpa fa niile anyị arụ anyị chọrọ fa ka anyị wee dị ndụ iwezuga ife na-ana nke mmadụ agago ya bụ tata ife anyị na-akọ maka ya bụ maka oyi mgbe ọzọ anyị batakwa anyị akọkwa maka ife ndị ọzọ gasị wee na-aga ka anyị bụọ abụ ụbọchị abụ ụbọchị mana anyị ga-ekpu abụọ oyi eke adị ukwu ụbọchị dị nsọ oye ada na-eso ada n'izu nye m eke nye m ndụ nye m eke ka m pụta ife nye m oye nye m ndụ nye m ndụ ka m pụọ eh, nye m oye nye m ndụ nye m oye ka m pụọ ije nye m afọ nye m ndụ nye m afọ ka m banye afịa nye m nkwọ nye m ndụ nye m nkwọ ka m lakwuru chi m afọ m bụ nwa oye afọ m bụ mgba oye nne m mụrụ m ụbọchị oye oye nta ụbọchị dị mma nne m mụrụ m ụbọchị oye ka igwe biwara abụọ ife wee jupụta ụzọ ịbụa ndị a n'ime ibe anọ bụ eke bụla oye bụla afọ bụla nkwọ nne m mụrụ m ụbọchị oye ahịa oye bụ nke m afịa oye bụ mmụọ na edum m n'ụwa nke a bụ fọ oye <laughs> ụbọchị oye ya dịkwala anyị mma o nwere ebe anyị aga maka na a na-akọ ụfọdụ ụmụ igbo aghọtara mana gbaalụnụfa n'otego ife mebere anyị o nwere onye mụ na ya nọ ebe a kwuo na agha afụrụ ya o nwere onye nọ ebe a ife anyị na-afụ ife a dị ka ndụ mụ na gị etu a ka ndụ mụ na gị dị dịka ndụ nwa igbo dịka ndụ nwa igbo ife niile anyị ma ọtụtụ ife anyị na anyị ma ọtụtụ ife anyị na anyị bụ ọtụtụ ife anyị chee na anyị ghọta obi etu nwa bekee si wee mee debie ka anyị aghọta debie maka na o wepụgo nghọta nke mụ na gị o wepụgo amamife nke mụ na gị mana ndị igbo gwara anyị sị na onye aghọgbu ka agba na ife ga-emenụ anyị ga-eyipụsị ife ndị a niile nke a bụ afrịka bekee nyeli enye onwero mgbe ndị oji akpọrọ kọntinent fa afrịka bekee nyeli anyị 18th century so ka anyị tụpụ afrịka n'ụsọ debegodi ya nke a bụ naijiria bekee kpụlie akpụ bekee nyeli enye ka anyị wepụgodi ya n'ụsọ ka anyị debegodi ya nke a kpọọ nke a steeti anambra imo ebonyi delta rivers cross rivers ifesa ọka ịkpọ ọfa ka anyị wepụgodu nke a bekee nyeli enye. nke a ka anyị kpọọ nke a local government ọ bụrọ nke anyị anyị nwere ụmụnne anyị nwere ụmụnna anyị nwere obodo bekee nyere enye ka anyị debegodi ya nke a bụ afa anyị josephine peter paul angela matias whatever anyị na-akpọ onwe anyị onwere ụdị afọ anyị nara azafọ Eisenhower onwere ife anyị nara aza ma ndị na-aza shalom bekee nyere anyị enye ka anyị wepụ a ọ bụrụ na ọkụ anyị na-afụ kịta na-enwu n'ime ebe a n'ọnya abụ igbo n'ọnya abụ mụ na gị bụ nwa igbo n'ọnya abụ ife bụ, ifu gị na faji nyaba akwa wee sachisie anya ifugo level eji wee kọvia ifugi ya ife eji tụchisie ife eji tụchisie ifugo ife eji tụchisie anyị ifugo ife eji tụchisi anyị ifugo ife bụ na nwa igbo amaro igbo na ya bụ igbo nwa igbo chie nọọ ife ndị a ka bụ nwa igbo chie nọọ ife ndị a niile ka ya bụ nwa igbo chie na ya bụ Peter na ya bụ Felicia na ya bụ Patricia na ya bụ nkewa nkewa na ya bụ Afrịka na ya bụ Afrịka na ya bụ Naijiria Eh, eh, eh, na ya bụ Anambra steeti na ya bụ katọlik na anglikan na Deeper Life mana ekwe ife nwa igbo bụ ife ndị a niile bụ distraction ife ndị a niile anyị kopụ bụ anya m ududo ejikochisi mmadụ anya fa niile bụ distraction fa niile bụ distraction o nkopụsị ka a ga-ekopụsị fa ka anyị e wee fụ ife nke be anyị ka anyị e wee fụ ife nke be anyị ka ndụ anyị dị wee nwee ulo ọba ọ ga-aba ada ama ama echi niile nwa igbo fụọ onwe ya e bụrụ gọvanọ echi niile nwa igbo fụọ onwe ya bụrụ prezident echi niile nwa igbo fụọ onwe ya bụrụ bụrụ bụrụ ifesonye bụrụ ka ọ nwee ife ọ ga-anwa ọ ga-eme na-emelu ndị igbo ka ife wee dịlụfa mma maka na ụmụ ife niile anyị ji ghachisi all of these things kpata n'igbo ọ bụrụ na ọ bụ dọkịta o nwere ofe ifo ya kretinwu mana ọ mụrụ na ndị befa na-agwọbụ onwe ya bifo bekee abịa igbo ji ọkpụkpụ agba ọkpụkpụ anyị elofugo ife ndị a niile nwa igbo anụ ụlọ ọgwụ obido amputation onwero ife anyị mma maka na nwa bekee onye kpata nwa bekee na-enanya anya nyanwa na onwunye ya enwa ịbata n'iru nwa bekee na-akpọ sikisiki na bụ ọkpọ sikisiki maka na ọ na ife niile ibu bụ nyere nya nyanye kontinent nyanye kọntrị nye anyị steeti nye anyị ego afa nye anyị gị religion so who the flipping heck do you think you are you can't defend yourself even fashion ị na-eyi sef igbo ya eje china golu golu akwa ịchafụ ọsụ n'isi igbo ya eje dutch jee golu abada o ji eme ngala nwa bekee yipụ ga agụ ịbụ welu akwa akpụkpọ agụ obi na mba nwa dị iche iche butele nwa igbo ilu na-emere ka site na ya edres go ka nwa igbo ụgha ụgha igwe ama obi dị fest bụ nye abụ onye bụ ụzọ onye ndị igbo ichie fa na-ekpu kafa wee malụ kafara na-alụlụ ndị ọcha ọlụ gbalụ ụmụ igbo gbalụ igbo mgbe okpulu ofa bụ the first paramount kings ọ n'ime ka anyị si wee nweta okpu mmenụ nwa ndị ichie na-ekpu nwere ofu ife igbo ji dị otentik ofu ife anyị nwelu dị otentik bụ gịnị ete. kedu ebe akwụete anyị dị kedu ebe akwụete anyị dị kedu ebe ike nga anyị dị kedu ebe ike okike anyị dị onye ji ụkwụ mmadụ kwụrụ akwụrụ nwa akwọ n'azụ akara wee na-aga ije maka ụkara ọnwa okwu a ife na-emela ife ndị a niile bụ igbo kunie mmalụ onwefa maka na anyị nwere akụ anyị nwere ego mana ife anyị na-enwere ọ bụ nghọta etu anyị ga-esi wee gwakọta ife ndị a niile wee welie wee mepụta ọdịla anyị mma igbo na-akpa akwete akwete ka adịre mma adịre dị walawala ọ ịkpazi anyị wee kwakọ onye akwakọ Ghana nwelu kente bekee weta kente bekee wetala adire mana igbo natalụ chi natalụ akwete chi igbo na-akpa akwete lu yad bifo nwa bekee abịa gịnị melụ mgbe nwa bekee bịa fụa ọ napụ igbo ojie welu the printing printing printin mashin falụ anya bujelufa ndị ndị ndị ndị ndị ofe mmanụ so ife anyị na emele ife ndị a niile bụ ka igbo wee ghọta onwe ghọta ebe o si ghọta ife melia maka na onye ghọtala ife melia ga-ama etu oge esi wee gbonye bụ mkpa maka na mgbe mbido aka olumunu ntọnanị m my great uncle bụ the first paramount king ogbunike nwe obi mma chifi my great my grandfather nne nna nne nna m nne nna m bụ obrota nne ya bụ another paramount chief ndị ogbunike nwe ejiofọ ọ bụ na onwe ka ndị mbụ si daa aparị ka ịkụnye n'ụla maka na onye na-asị na ife nna ya mee na nne ya mee adịrọ mma nyanwa wee mesịrị alụ gịnị gịnị ka nyanwa mee wee gbanwee ọnọdụ ọnya ka m ji na-ewepụta oge na-atụsasị ụmụ ife ndị a asị m ka udo dịkwala unu na-adịkwala anyị mma ka anyị mechikwanụ ka anyị na-esi emechinụ maka na ịma na ekwuchakwa akwụchakwa akwụchakwa akwụchakwa alị enwekwana obi ọma na obi aṅụle na ụtọ na obi nwanne wee mechie okwu ya bụ tata okwu anyị ga-abụ akụkọ iro anyị ga-abụ ọ ga-agbasa ọkwọ ndị a na-agwa na-agwa a na-agwa anyị na-agwa anyị anyị binie anyị binie anyị asị na anyị achọrọ ibini ofu ụbọchị anyị abụrụ ndị a na-agụ na histri etu esi agụ aborigines na histri etu esi agụ aztecs and incas na histri ee eh, papa papa new guinea fa ndị ọzọ dị iche iche nọ si n'obodo fa anyị abụrụ maka na ndị igbo so na one of the earliest earliest indigenous group mana igbo bụ anwụ anwụ anyị anyị anwụrụ ọ maka na igbo bụ anwụ anwụ kpata anyị ji pụta na-ekwu ife ndị a niile anyị na-ekwu onwero kọlcha ọzọ ị ga-afụ na-apụta na-ekwu ife anyị na-ekwu gbasalụfa ọ maka na igbo bụ anwụ anwụ maka na ife na ebe anwụ anwụ a ndị mbụ bụ anyị zụpụta nyela anyị asịsa ife niile anyị ga-agabiga n'ụwa nyela anyị asịsa gwa anyị okwu rapụla anyị inu rapụla anyị eke rapụla anyị ohe rapụla anyị afọ rapụla anyị nkwụ rapụla anyị inu dị iche iche rapụla anyị akụkọ dị iche iche ọ ga-aba anyị fukata fukata fukata fukata fukata fukata ọ dịka ya sị na anyị efunyụzi anya ofu ife abịa kpọta anyị n'ụla tata ife anyị ga-aga na ya bụ onwere ntị si na ya ya anụrụ ife ọkụkụ ntị ike nụrụ mechaa anụ ife na ite mmiri ite ofe onye bụ ebe anyị ga-aga na ya taa ọbịa abụla ụmụ ya nke a bụ e ma na-ekwu nwanyị nwanyị <laughs> ụmụada ọ bụrụkwa nwanyị ụmụ nwoke ụmụ amadi ọ nwanyị o okwu ka ndị igbo si ji ekwu okwu maka na atụala ọmalụ ọmalụ atụala ofeke ofe isi na ofia okwu ka ndị igbo ji ekwu okwu iwu bụ na ọ nwere ife a ga-akpọ afa na-eme ife ọ bụrọkwa ife a na-agwa anyị ka ọ bụ maka ndị bụ ofeke ga-abụ ekwu ofelofepụ ọbịa bụla ụmụ ya olulu ofu oge olulu ofu oge olulu ofu oge ofu oge wee lue etu ndị Igbo sikwa anya ofu oge wee lue nwaanyị nke nụnwa otegokwa imesibelie ike o otegokwa imesibelie ike o o jegokwa ugwu jee ndịda ọ na-achọ nwa ọ na-achọ nwa otego imesibelie ike wee chọgide nwa chọgide nwa chọgide nwa chọgide nwa chọgide nwa chọgide nwa chọgide nwa oluzie mgbe ọ dịzi ka ya sị na ụbọchị na-akwadozi kwụsị o afọ ime mgbe ọ dịzi ime a o wee na-eli mpụ ọ na-eli ma nke a si si eli na-eli maka ma nke a si si eli na nya ihe a maazi na onwegoli ndị na-adị bụ ime bifo nyanwa tupu nyanwa abịali dị ime ọ bụkwa na ntali ahụ <laughs> mana ndị igbo si n'ọkụkụ ntị ike na ọ na-anụ ife na ite ofe ọ bụkwa na nna ati ya ụta onye ka mbụ ịtị ya ụta ara akụkọ ka a na-akọ kama na ife melie bụ na ndị mmadụ bịazi maa na aa ah, ah, ya nwaanyị dị ime a ife so ife gị onye anya lie maka na ọnwụ mana nke a dịzi iche nọọ nke a dịzi iche nọ nke a nwaanyị eligo oligo mpụ na oligo ife a na-akpọ mpụ aya o wee lue ụbọchị oteta o wee ife fazulie mgbosi a bụ na oya ejelie eke chọba nna akwa eke wee fụọ ọmalịcha akwa eke hai wee fụọ ọmalịcha akwa eke ebe eke rapụrụ akwụ ya wee jebegodu ije fụ ife ọ ya eme wee ji ya takwa nwaanyị a wee lue nnọọ wee reelu nnọọ ofu ọmalịcha akwụ eke wee naba anyị ga-akụkwa egwu n'akụkụ ahụ unu ga-esokwa kwenye abịa egwu n'akịka ọ dịkwa egwu na-abụ so akịka abịa unu ga-esokwa kwuo etu anyị si eme kedu ka isi malụ ifeanya bụ agbụsụ kedu ka isi malụ ifeanyị edishon ịkara wee waya wee waya somtin na be m ka m na-agụ egwu a <laughs> ya ya ya ya. ifeanyị dị shon iwayar secret secret recorder na bem na-eso m ifeanyị jie egwu a bụ dolima dolima onye abụ egwu a onye bụ egwu egwu a na-agụ dupifu na-abịa ka m ngụgodilie akwaekemyilo akwaekemyilo bifo ikwedooli ma ị ga-asị akwaekemyilo akwaekemyilo ndolima ndolimaịmaịdolima ndolima ndolimaịmaịdolima ịghọtago weta onu a unu ji bụrụ ụmụ nwoke ndolima ndolima mai dolima nwaanyị ya na-agụ dolima mai dolima ifeanyị ka ịchala akwụ nke a dịrọ m sọ na ịma maka nke ọzọ so kedu mgbe o welụzi eke kedu ife eke na-agwazi anụ ee ka ife aka eke na-agwụ ya ọchaka <laughs> ọ bụrụ hapi sọnde aṅụli ugbo si oye ụmụnne m maka na ife na-akpazikwa n'aka taa bụ gịnị egbu efamo ọnwa mee gịnị bụ ọnwa mee anyị ekwugo maka ọnwa anọ gịnị bụ ọnwa mee haya ọkwa nwanne m akwụ kịta hapi sọnde fugie na onwere na-eweta okwu ino so ọnwa mee ọnwa anọ anyị aghọtago ụlọ ọba na ndụ ndị igbo ọnwa mee enwere ụlọ ọba na ndụ ndị igbo ọnwa mee bụ ọnwa ndị eh, gregorian kalenda ndị ọcha nye for their own goddess goddess fa na-akpọ maya is an italian goddess italian goddess onya ka anyị ji bido wee na-ekwu maka religion to reconnect you to your past mana igbo gazi beyond religion gazia deep into cosmology the science of creation part of that science of creation etu sayensị eji sayensị eji okike bụ eke oye afọ nkwọ ọkụ mmiri anị ikuku na ọ nwere ife ndị nwa igbo nwere to do with goddess of maya this may etu a ka ọ dị kịta nwanne m na-asị m hapi sọnde biko ụmụ igbo mụ na na-ezitelu m ozi na mobil fon mụ na na-ezitelu m na ya ama m na anyị ka nọ na eprel nna amana ọnwa na anyị ga veri soon fagafe aba nwanechi fagaba na dia me ama m na anyị ka nọ na dia eprel mana anyị ga-anọ n'ọnwa na anyị wee bata na dia me ọ bịa bụrụ nwa ya unu ezizi na alụmozi hapi sọnde ọ na-ewekasị m arụ bikonu aṅụli ụgbọsị eke aṅụli ụgbọsị oye aṅụli ụgbọsị afọ aṅụli ụgbọsị nkwọ aṅụli ọnwa mbụ aṅụli ọnwa abụọ aṅụli ọnwa atọ aṅụli ọnwa anọ aṅụli ọnwa ise ka mmụọ mụ na mmụọ gị wee mara onwefa ị na-asị m hapi sọnde kedu ife kedu ebe hapi kedu ife hapi nwee to do sọnde biko ee eh, ka anyị rapụ nwa bekee ya bụlu nke gaba ya nke gaba anyị esogo fa 150 years ka anyị tụgharịka na lota ọnwa anyị mala ọnwa anyị ee eh? ngwasizi anụ m aṅụli anyanwụ na ọ nakara mma aṅụli anwụ anwụ ị nwere ike isi m aṅụli anwụ anwụ kedu ife m ji sọndị eme bikonu aṅụli ụgbọsi anwụ anwụ aṅụli anwụ anwụ aṅụli ọnwa mbụ aṅụli ọnwa aṅụli eke aṅụli oye agụgo nkịta ife gbasala oye chukwudaalụ onye onye dị anya bụ ife bụ prọfesọ ogonna agụ ekene dịlia ngwa ka anyị gabakwanụ n'akụkọ anyị ọbịa abụrụ ụmụ ya ọ maka ndị a na-ekwu <laughs> ọ maka fa ka a na akọ akụkọ ahụ ee a na akọ n'elu fa a na-aga ebe ọzọ ọ wee bụrụ ụmụ ya ndị be anyị ifeanyị nke ịbụa wee bụrụ na akwa eke na-agụ egwu wee na-asị nwanyị nwanyị ime ndo dondo dondo nwanyị ime ndo <laughs> ịnụ ka nne na-akpọ dondo dondo onye bụ egwu eke na-agụ so mgbe m bidolu gụbakwa nke afọ nwa eke na-agụ nwa eke na-asị nwaanyị ime ndo dendo dendo nne eke na-achọ nwa ya nne mgbe nne eke na-achọ akwa eke e wee na-aga ife ọ na-aga bụ akwa eke mila akwa eke milo ndolima ndolima ma ndolima enyiwe so nwaanyị e wee weluga akwụ eke wee nababie wee lue o tinye akwa eke a n'ite osibie n'ọkụ osibie n'ọkụ ka o sie akwa eke akwa eke onye nwe akwa eke mana ọ na-adị soft akwa eke dị very soft mgbe mmiri ọkụ na-eje ka ọ dị ọkụ akwa eke eme tụrụm si na mmiri mapụ mapụta ah, ah. nwaanyị a o kwesịrị ịgbala ọnwụ ya efe mgbe ama na ọ marala ọnwụ ya efe o were akwa eke osi oke na ya esi ozi ya n'ọkụ na ya arụzi ya arụ o were akwa eke runye n'ọkụ n'ime afọ ọkụ ọkụcha akwa eke o mee ka bọf osi n'ọkụ mapụta nwaanyị nwaanyị ime kwere okwere ya aghọta nwaanyị ime wele akwa eke tinye ya n'ikwe sue anya ka o sue anya maka akwaeke na-adị soft ọ na-arụcha arụcha osu anya ka osu anya akweke osu na-arụ ya akweke bansa mapụ aa ah, ah. nwaanyị kwesịrị ịmala ọnwa efe nwaanyị ekwere amala ọnwa efe ife niile a bụ warning warning sign ndị igbo si na ọnwụ ya egbu nwa nkịta na-eme ya ọda anụ isi nsị ọ kwado egbu nwa nkịta o ya ebugodo ụzọ mee ya ọdanụ isi nsị ndị igbo si n'ụkpa n'okpoko gburu nọ ntịchi ya ụmụ ife ndị a niile bụ gbado warning sign na onwe ka ife ga-abụ dị gị rapụ mana nwaanyị ekwere arapụ akwa eke ife nwaanyị mee bụ na o ji suo ọkwụrụ ọkwụrụ nụcha anọ o wee were akwa eke tinya n'ọnụ wee nofee ya n'afọ so mgbe nne eke jegidezi mechaa ife niile ọ na-eme wee ji ya taa bịa n'ebe akwụ n'ebe eke ya n'ebe akwụ ya n'ebe akwụ ya ọma na o nweghị ifepụ ọnụ o wee chọgharịba akwa e eke ya ọ mgbe a ka o ji wee gụba akwa eke mila akwa eke milo ndolima ndolima imai dolima akwa eke milo n'ọnwa n'ozuru oke ndolima ndolimaimai dolima kweke m yilu n'ọnwa n'ozuru oke dolimaimai dolima kweke m yila kweke yilo ndolima ndolima ma ndolima kweke m ilu n'ọnwa n'ozuru oke ndolima ndolima ma ndolima so ka nneke na-agụ egwu a na-abịa na-achọ nwa ya na-abịata na be nwaanyị ime na-agagharị na-achọ nwa ya akwa eke nke nwanyị nọ n'afọ wee nọrụ n'afọ na-agụrụ nwanyị nwanyị ime ndo dondo dondo nwanyị ime ndo dondo dondo ịnụ ka nne na-akpọ dondo dondo isi amụ n'ọkụ njụ dondo dondo iru amụ n'ọkụ njụ dondo dondo isu amụ n'ikwe njụ dondodondo nnọbanye m n'afọ dondodondo now we move on to stage two. maka na o nwere ife ụmụ eme igbo na-atọ ka une ekerekwa m unu ụmụ igbo ekerekwa m unu ịma na aga na-akụ ịgba na-akụ ogene ee na-akụ ngedelegwu na-akụ udu ka o wee dị a na-eme mmụọ na-anụ mmadụ a na-anụ eke ekene ọmanụ ka anyị juo ogu tupu anyị apụọ anyị ekwugonelu anyị asịgonu nye anyị eke nye anyị ndụ nye anyị oyi nye anyị ndụ ifugie na ndụ bụ nke anyị ndụ bụ nke anyị ndụ bụ nke anyị kedu ebe ya bụ awa akwụkwọ anyị adị amazikwa m na ndị ndị na-ebulu na-ebulukwa goli bulu gbapụ eh, eh, eh. ka anyị welu akụkọ ụbọchị nke taa wee bee nya bụ okwu abụ abụ <laughs> chinụbọchị nke nwanne anyị nwoke ọgọnna agụ ndị si n'igbo ama nwụ anwụ ekene dịla ọgọnna agụ ekene dịlụ ndị nke anyị niile ndị na-edebe ụzọ anyị ka ọ dị mma ekene dịlụ n'ubu ụmụ igbo ndị si n'igbo ama nwụ ekene dịkwalụ n'anyị niile ka anyị ra asị m tata na eke bụ ada ukwu nke ụbọchị dị nsọ oye bụ ada na-esote ada n'izu nye m eke nye m ndụ nye m eke ka m pụta ife nye m oye nye m ndụ nye m oye ka m pụọ ije nye m afọ nye m ndụ nye m afọ ka m banye afịa nye m nkwọ nye m ndụ nye m nkwọ ka m lakwuru chi m afa mbụ bụ nwoye afa mbụ nwa eke afa mbụ nwa afọ afa mbụ nwa nkwọ afa m bụ adaeke mgbe afa afọ mbụ nwa mgbeke afa m bụ nwamgbeorie afa nwa bụ afọ. afa mbụ nwa nkwụ, nne mụrụ m ụbọchị eke nne mụrụ m ụbọchị oye nne mụrụ m ụbọchị afọ nne mụrụ m ụbọchị nkwụ nne mụrụ m ụbọchị oye ka igwe biwara abụọ ihe were pụta ụzọ ịbụa ndị a n'ime ibe anọ ibe anọ bụ eke ibe anọ bụ oye ibe anọ bụ afọ ibe anọ bụ nkwụ nne mụrụ m ụbọchị oye ahịa oye bụ nke m ahịa eke bụ nke m ahịa afọ bụ nke m ahịa nkwụ bụ nke m ahịa oye bụ mmụọ na-edu m n'ụwa ahịa eke bụ mmụọ na-edu m n'ụwa ahịa afọ bụ mmụọ na-edu m n'ụwa ahịa nkwọ bụ mmụọ na-edu m n'ụwa ka okike kele ụwa ka ike ike nga ike anyị ji aga ka udo okike ka aṅụli okike bụrụ nke mụ na unu bụ ụmụ igbo ọ ga-adịla anyị mma anyị bụ ụmụakụ ife elieli ife enwe enwe ama nke anyị ọ ga-adịla anyị mma ụmụnne m ka ọ dịbakwanụ n'izu ụka na-abịanụ akwaekemile akwaekemile ndolima ndolimaịmadoliwa akwaekenyilu n'ọnwa n'ozuru oke ndolima ndolimaịmaị dolima kweke m n'ọnwa n'ozuru oke ndolima ndolimaịmaị dolima nwanyị ime ndo dondo dondo nwanyị ime ndo dondo dondo ịnụ ka nne na-akpọ dondo dondo izuwa m n'ọkụ njụ dondo dondo isue m n'ikwe njụ dondo dondo iru ama ara njụ dondo dondo ịnọbanye m n'afọ dondo dondo ịnọbanye m n'afọ dondo dondo nwaanyị ime ndo dondo dondo <laughs> ya dịkwara unu mma ụmụ igbo nke m ọkpụkpụ unu bụ ọkpụkpụ m arụ unu bụ arụ m ọbala dị m na-arụ bụ nke unu site n'ebi ebi lue n'ebighị ebi ofu ife ka anyị bụ ka ọ dịla unu mma ekene ọmanụ ise